uh, not usually good with them, honestly. I was like, isso chill. Well, this week, I'm mgbe unu na-ebute ihe na ahụ na-ebute ihe ọma ọ tara afụnara uru afọ ọka ihe a na-ahịa bụ ndụ nwere ngwụ azụ iji nje jide ga-aga nke ọma n'okpuru maka ndụ eji ọma gwara na nke bụ na anyị na-ekele chukwu wee na ụka na dere anyị na-akpọpụ mmụọ na mmụọ mmụọ anyị na-asa abụọ na-akpọpụ mmụọ na ebere anyị ihe na-akpọkite ngara ebere anyị ihe kan buka kan mandi sebelum ini aja kalau tadi mungkin mau bukan eh dia punya, menjual dia menjual nong ikan nong nasi nong nasi kain nong ini kan eh, ayo tak pernah nong di jual gak ijen, ijen dia di church mana kain kata kata ayo deh sih cukup mau beli hmm ya manusia deke ya, manusia manusia tampok manusia noy ana mo basmana mo kadi kadi kadi ya ana masih belum eh belum aku aku iya iya memang hmm? uzon akan coba itu mana kamu belum hmm? atau kan, mau berapa kali cukup ada web muslim dan kamu mau ini yang kamu mau Sit. Pak, di soalnya ndị ọzọ nzu na-emegasịrị anyị nke mbụ bụ na ekelere ụmụ n'ọrụ ma achọrọ ịmata usiku mche Bununu ngaletwa kutamakanishwa nchọcha kedu ngalaba mmụta nke unu uh, si ya n'ụlọ akwụkwọ ya ọkwa philosophy department anyị nọ n'ime na anyị na-agụ african uh, traditional religion ka a na-akpọ n'obere mkpọbi 8 a nnọọ ihe nọkọwara mma nke mbụ tupu malite okwu aga m egosi unu ka nzu na-adị n'ime ọkwa nji ị ga-afụ nzu n'ụzọ ịtọ n'ime ọkwa nke mbụ abụ na afụ gị nzu na-atọ dị n'ime ọkwa nke a bụ nzu a na-akpọ nzu dị iche nzu ejije na mmụọ nzu a na-enye n'ichi ọtara na mgbe unu fụrụ nzu tụrụ unu mgbe unu batara n'obodo ọ nzu ka na-enye nke a bụ nzu a na-akpọ nzu nwoke nzu ejeje na mmiri eji ihe mmiri dịka onye ihe ụwa ji maọbụ ike na mmeri nke mbụ bụ na nzu bụ ọdịnala Igbo a na-ebute n'ala oge ụfọdụ e si na ngalaba Nsụka na Enugu steeti ana Ebonyi steeti ebute ihe gbasara na nzu ọ natara chi ka ọ bụ Chukwu nyere ndị Igbo eji ekpe ekpere eji akpọpụ ndị nne na ndị eji e akpọpụ ndị nna nna anyị nzu bụ ihe ịdị mma ka ọ bụ bụ nne nsọ ji na akụ nsọ ọ na-enwe ọcha asị n'Igbo kama chi nke mbụ na onye na-eme ajọ ihe adịghị eji nzu nzu bụ ihe dị ọcha nzu bụ ihe dị asọ nzu chi maka bụ nzu nzu na-atọ nke a maka nke nwoke gịnị maka nke nwoke ndị e nzu nwoke eme ndị kọwaa nke a bụ nzu nwaanyị unu na-anya fụ unu na-ere ka ọgba ihe na emechara nkeji nkeji ọ bụrụ na ọ nzu ha ọ bụ nzu a unu na-enye ka ọ dị ọ bụ nzu a ka eji eje mmehie na nwaanyị na ọ bụrụ na nwaanyị na-enwe nsogbu site na ndị ndị ọgba nje ma ọ bụ na-enwe nsogbu na ndị nwere ụwa ọ bụ nzu a ka a na-eji eji ebe ebe ọma na mmiri ma ọ bụ wee ndị ha ndị na-enye nsogbu were wee kwudoro okwu na kwara ha ibu ka e nyere nwaada na-efe ọ nzu a bụ nzu nwaanyị site na nzu na-ata ahụ efe ọ n'aka n'ata bụ sekọndị n'ala Igbo na njikọ biko eh, m ga-ebidokwarịrị ya n'otu n'otu ka anyị wee mara ihe nzu bụ n'ala Igbo nke mbụ bụ na abịa na nzu eji nzu anabata onye ọbịa eji nzu anabata onye ọbịa n'ala Igbo nzu eji akpọpụ nna ochie anyị ndị mbụ na ndị ekele bụ Chukwu okike ka ọzụ na nzu bụ ihe ọma nzu na-eweta nzu ebe nzu dị ọchịchị ya dara nzu ka eji ekpe ekpere oge ụfọdụ a na-echi mmadụ echichi dịka n'ala Igbo ihe gbasara dịka ime udo n'ala Igbo maọbụ ichi echichi n'ala Igbo maọbụ ịkpa udo n'obodo na-eso okwu ọ bụ nzu ka eji ekpe ekpere wee gwa mmụọ nọ n'obodo na mmụọ n'obodo ka aka ka anyị nwere mmekọrịta kwuosi na ịma na-egozi nsogbu ọ bụ nzu gidara obodo nzu na-ekpete ihe ọnụ nke mbụ na a na-echechi n'ala Igbo dịka a na-echi gị ọzọ n'ala Igbo ọ bụ nzu a ka anyị wee jee n'okwu mmụọ jikọrọ obodo ahụ niile dịka na benna mbụ nne ya ọ bụ nzu a ka ejikọ jee n'okwu mmụọ wee kpee ekpere kpee ekpere ihe wee sị na mmụọ be nzu na achị ichi ọzọ na benna m wee na-asị mmụọ bụ benna m akwa a anyị ji wee si o ka ị bịa na ya na a na achị ichi maka echichi ọzọ ọ bụ nzu a ka n'aka onye nchichi ọzọ anaghị ya na ndị a na akpụ ịsa ime ịsa ime iwepụ ile ekwuru otu ekwurozi ihe oke imanye atụzi asị ọ bụ nzu a ka a na-egbo gbotere n'ukwu mmụọ na be nna onye a etinye n'ọrụ wee kpuchie ile kpụchafụ ọnụ kpụchafụ ọnụ okoro wee kwurozi ọnụ nke fere na na atụzi asị ebe na aka eziokwu ike n'egwu ị ga-abụ ọ bụ nsụ bụ ihe ndị Igbo ji emekọta na nwanne na nwanne eji nzu ekpe ekpere eji nzu ekpe ekpere n'ụdị dị iche iche mana nzu nke a bụ nzu ndị nze na ọzọ nzu ije na obibi igwe maọbụ obi iche ọ bụ nzu akpọ na-asa ndị ọbịa nke gosi na ihe a dị iche nzu nwere nnukwu omimi ihe dị iche n'ime maka na ọ bụ ihe Chukwu debere n'onwe ya ọ bụghị ihe mmadụ bịa tinye a na-ebute ya n'ahụ ọ natara chi ka ọ bụ na nke Chukwu nyere anyị ndị Igbo eji nzu bụ usoro esi eme dị iche iche ana nwere ọrịa ọ na-agwọ n'ahụ mmadụ nke mbụ ndị ka ndị na-aya ihe mgbakasị ahụ ya ihe mgbakasị ahụ ọ bụrụ na oyibo akpọ ya chikin pọs ọ bụrụ na akpọ ma ma aka na ma arụbara ọ bụ nzu a ka na-eji tii na mmiri wee dọọ ụmụazị na ahụ ma ọ bụ ndị ahụ bụ na-eme nnukwu ọ bụ nzu a ka a na-akpọrịsị tee mmekọ ha na mmiri wee tee ya maọbụ nwaanyị na-enwe ọtụrụ ime ọkpụọ ọtụrụ ime ọkpụọ ọ bụ nzu a ka a na-ewere wee were ha na aja be nne ya maọbụ ya wee mekọ ha na wee da ya n'afọ afọ ya jụọ oyi ọtụrụ ime ọbanya nzu nwere dị iche iche ọ na-agwaba n'oyibo ndị na-ata nzu ndị na-ata nzu n'oyibo nzu kọntena ya na-akpọ kaju n'ebe ọnọkpụkpụ mmadụ na-esi ike ọma mme ka abụọ na ịkara nta ka ị na-enwe ụkwụ mgbu ma ọ bụ azụ nsu gbọnatara chi ihe chukwu ya kere dobe nsu nwere ihe dị iche iche ọ na-agwọ na mmadụ eji nsu arụ ọrụ miri emi eji ajụ ajọ mmụọ biko onye ọbụla na-ejide nsu ekpe ekpere ajọ mmụọ dị ya nso ọ na-akaba ahụ agba mbọ hụ na ọ dị ka nsu otu o si enwu akụmigwe nzu na-eweta ịdị mma nzu na-eweta nwere onwe nzu na-eweta ịtọ na-arụ nzu bụ ọnatara chi chukwu nyere anyị bụ ndị oge ụkwara anyị e eme ọsọsọ ọjị ga-eme n'ala Igbo mba ebe ọ na a echichi a na-enyere ihe dị ukwuu atụrụ nzu ozugbo a na-atụ nzu wee gwa ndị anyị na ndị a anyị bụ ije ije ya dị iche iche na ije anyị ya bụ ije chi anyị anyị ha ji ije wee onye bịara bie ọzọrọ nzu onye mgbe na-akwụsị na onye a na-etiri nsị na mmanya ọbụla ọchị maka chere echiche ka o tiri gị ajọ ihe na nri maọbụ na mmiri maọbụ na mmanụ nzu a na-eche ma nzu a ihe agara ka ọ nzu a gbara chike ọgụ chukwu ji aka ebe ihe nji nke mbụ bụ na ofu ihe anyị ga-ama gbasara ihe na nzu ịbịa na obi eze a na-enwe ọkwa eji dobe nzu iche n'ọkwa eji dobe ọchị iche na obi eze n'ime ọkwa ndị ya ọ bụrụ na obi eze ọ na-ebu ụzọ sọọ ya nzu wee gosi ya nwanne nwoke nnọọ na oge ebu ụzọ wee rụzụrụ nzu wee kpee ekpere wee kpọpụ chukwu nke kpọpụ nna na ndị elu na ndị ha bịakwara ọrụ na ọrụ ibe na iji ibe na iji ibe rụtepeta ekpere o wee kaa na ụlọ anyị kpere ekpere nzu na nzu a wee nzu wee gosi ụlọ si ụlọ nnọọ nke na kara nzu akpọ ahịa na anọ dị nke ahịa na-eke onye na-afọ nkụ oge ụfụ ga-ekwu amụọ mmadụ ọ dị ka na ọfụ tata amụọ mmadụ anya afọ igbo dị iche iche n'oge igbo ya na-agbaba afa ụzụ na anụ ka na mmadụ dịka okoye ngwa ngwa bụ oyibo afọ ọ bụ afọ a gosi na mba ka eji wee nwe onye anyị ndị igbo ekweresị n'ezie na afọ onye na-ekwu onye mmụọ na-aza ezu ogbe ihe mere ji ezu maka na ugo adabụ ihe na-echu echu ugo gwọnatara chi nke mmadụ unu na-anya na a na akwụkwọ ugo na nzu a bụ otu ihe ọ ọ na gosi na n'ime a na-ewere nzu a ịka na na na anụ akwụkwọ wee ndị a na nzu enwe onye na ndị a na-akpọ ndị nna nna ya ndị a na-akpọ na nzu ndị mara ajụ ihe ọ bụ ndị ndị igwe ndị kwụrụ na nzu ndị a na yɛrɛ mo ma ano nso ano nso so, nsɔ nso wɛrɛ nsɔ n'ale yi nke mbɔ kata nso ada atụ nso n'ale yi na ọ dịghị ada atụ nso n'ale yi nke mbụ bụ na nso ndị na-atụ nso n'ale yi nwoke na-atụ ada atụ nso ana nwaanyị na-atụ nso ya adịghị nso aka n'ale yi ọkama agarasu nke nwoke nke m gosiri unu mụfụ na abịa na mụfụ ka não sapụ mụrụ site na nzu nke nwoke a ị na-anya eji arụ ọrụ ọrụ mmiri ihe bụ ọrụ mmiri mmadụ ịkwanye ibu ndị ji mmadụ eji ụwa dịka oge ụfọdụ asị na ha bụ mara mmadụ asị ihe ọdịnala ji mmadụ é ọdịnala ji mmadụ ka a na mawana nkun tokunya bi nkun na nkun mo nkun de ni nyɛ a de tiɲɛ su ni nyɛ tiɲɛ ɔkɔ tiɲɛ ewu diɛ na bi ya pɛ si ne zie na anaga na ya dzi oke ibi ɔtɔ kɔ sɛnɛ n'oke nye ni ne mɛlɛ n'ɔtɛ ne ni ne mɛlɛ dze de wa ma ni ibu mɔ bi yɔrɔ ma na ɔrɔ de ko ne abo ma yɔrɔ ma na ɔrɔ de ko ne ana dzi nsu ɔtɔ mi ma do osu do ɔn su ɛfu mo ke ale dze nsu mo ke tina nsu ma ale pe dze nsu ma tina nsu mo ke ɔn su ina yɛ kɔkɔ sa ko ma. ọzụzụ ị naghị na nzu nke a ji n'aka nke a bụ nzu a ịnne ya anya ifu na ọ dịbara nkeji nkeji ọ bụ nzu a ka a na-eji egosi ngosi ihe gbasara ihe dị na ihe dị iche nwoke na nwaanyị oge ụfọdụ nwaanyị oge gboo n'oge kịta sị na ọgba nje na-eme mmadụ maọbụ na ndị mmiri na-enye mmadụ nsogbu oge ụfọdụ ọbụrụ anyị dịbe anyị kwenyere ndị gboo gboo kwenyere n'ezie na mmadụ na-enweta mmiri na nkwenye ha nkwenye ha nke mbụ na-akpọ ọfụrụ ọ na nwaanyị nwaanyị mụọ di ihe ndị Igbo na-akpọ engejiment ma ịgbanye aka n'aka ị na-efu mgbanaka ka ọ dị a na-akpọ nne n'ọnụ Igbo ma ọ n'ọnụ oyibo ọnya bụ ihe efu karịa okirikiri a na-ewere nzu a nye n'ime ya wee werezie ihe ndị dị a na ihe dị otu oya ka ana efokọ ya na na na nkata dozie na mmiri wee bịa nye ndị ji nwaanyị ahụ si ya biko afọ onye aka na onye ahụ akwụọ ofe otu ọ nso dị otu ka a na-eche ịla mmiri ụlọ foto ọ bụrụ na ụmụ onye mara ha dị jụ nye gbasara ịgbasara n'usoro ọ jụọ tupu agwara na na oge ọzọ na gbasara e, ọjị na ebe ihe ndị a bụ ihe omenala Igbo omenala ji gbasara nzu ihe anyị kọrọ ụmụ akwụkwọ nke ọma anyị nke ọma ee mana otu ajụjụ nwere ịjụ gbasara n'ihe ugbo esi na n'ala Igbo na nwaanyị anaghị atụ nzu n'ala Igbo and na-ele anya enwere ihe kpatara ya n'ala Igbo nwaanyị ji ha nzụ anyị chọkwara ka ịkọọ kedunyere anyị obere ihe gbasara ihe kpatara nwaanyị enweghị ike tụwa nzu n'ala Igbo nnọọ bụ na natana kọnkọwazisi a kọwara wee kwuo na nzu nke a nzu ndị ichie eji ekpere ekpere gị ihe ọma n'ọnụnụ ịgụ ịgụ ma ọ bụ ịkpọpụ ndị nzu a bụ nzu nwoke na-eji asọ ndị ọbịbara di ya nzu a dị iche na nzu nke oge ụfọdụ iche na ndị na-eme omenala dịka ndị na-aka na ndị eze nwaanyị oge ụfọdụ na nzu dị otu wee kọọ ọrụ mmadụ kpere mmadụ ekpere ndị na-achọ si na ụwa si na nna nzu dị ndị ka ha na-eji nzu nwoke na nzu nwaanyị mana nzu nke a abịa n'ala Igbo enwere akwa dị iche iche n'ala Igbo enwere ọkwa eze aga nwere ọzọ dị iche iche n'ala Igbo ụdị ozi na mmụọ na mmadụ abịa na ihe omenala enwere mmụọ dị iche iche abịa ịghọta na nzu enwere nkata dị iche iche na nzu nzu nke a dị iche na nzu nke a ndị ị na-ene anya agara na Igbo ndị Igbo nwere ya na-akpọ nsọ n'ala Igbo a na-akpọ arụ n'ala Igbo ọ dị ọjị nkọwa ihe dị n'ọjị efu na n'ogige ga-ele anya fụ na nwaanyị adị awa ọjị ebe nwoke ọ bụrụ na nwoke anaghị ahụ iri na abụọ maọbụ ahụ ise a ga-enye ya ọjị bie ya dịkwa awa ọjị wee gosi na nwoke bụ ihe bụ isi na ndụ na adabapụ ise dị na ụdị aka na-eji agwa onye kpatara na na nwaanyị abịaghị nzu aka nwaanyị na ahụ nzu edosi ya n'ala Igbo a na-eburu nzu n'ọkwa nna ya wee sọrọ ndị ọbịa unu mana o nwere ihe ọzọ ka na nwanne m anya achọkwara ee dịka isi ihe anyị chọrọ ịjụzi ka anyị ghọta ọfụma bụ na ọ bụ n'okwu a o nwere ka esi asị na o nwere nzu bụ nke ọjọọ ya ya bụ nke ndị oyibo na-akpọ na nke a bụ fake artificial nzu n'ọnụ oyibo ama m na onwe gị debigoro ahụ nwere ka nzu niile ọ bụ nzu anyị mara ka anyị si eme na ọ bụ na anyị fụ nke bụ ezigbo ya anyị nke mbụ bụ na si na nkọwa nkọwara na esisi nzu gwara na ji kọrọ esi na nzu ọ dị ka ihe ntụ eji eme a ga-arụ ụlọ ndị Igbo na-akpọ simenti ọ dị na ala maka ji ka ọ gbara efute na otu a kọdụkwasị gbasara nzu nzu enweghị nke a bụ nke a bụ nke ọma na nke bụ ezigbo maka na nzu bụ otu chi ya si wee ya ka ọ dị ihe a niile efuru akpụrụ bịara otu a otu esi wee kpụrụ ya nke gosi na eji ọdọ na arụ dị iche iche esi ekwuke nke mbụ ọ dị ka site n'oyibo a na-akpọ paracetamol ihe paracetamol na-arụ dị iche n'ihe ọgwụ afọ ọrụ na-arụ dị iche ogwu egwu n'ime ọgwụ a na-arụ ọrụ maọbụ ihe a na-arụ karịa nke na mgbe egwuru okwu n'ime ihe nke a bụ eji dị iche na nke nwoke na nke nwaanyị n'otu nzukọ ọgwụ mana ihe o ji wee dị iche nke mbụ nọ ogwu egwu n'ime na o a gbụrụ ya wee jiri okwu ọbụla na nsọ ndị otu na-agụ akwụkwọ nsọ unu ga-agụta n'ebe a sị na ebe na ahụ obinyere nke pụtara na nke mbụ bụ na nzu bụ ihe dị iche bụ na nke gwa ekewa dị ekewa wee gbuo okwu ya na ndị na-arụ bụ ihe dị otu ụmụ nwanyị nke bụ n'ihi na nke na-arụ maka a nke ndị ọzọ ndị nze ndị na ndị ikpe ji ekpebere kpọpụ nna ya kpọpụ chukwu na bi ya kwụrụ ọhụrụ nzụkọtara chi mkpuchi esole gị ada akpọkọ ya nnu ma ọ dị ya mma ka o wee otu a na ka na nke

ndị a gbakwunyere okwunye kedu ihe dịka onye ọ ga-eri amaka na ama na onye ara ga-apụta wee kwunye okwu n'ime nzu maka ọ ga-ahụ dịka esi ka ha wee nwee ike ijide nwanne m nwoke nke mbụ ikwu nke ọma oge ụfọdụ na anyị Igbo site n'aka na-asọpụrụ nsọ a ọ bụghị onye na-egbu mmadụ ọ bụghị onye na-eyi mmadụ ọgwụ ọ bụghị na-eme haji onye na-eme na-eme haji bụ ndị nzu mgbe n'ala Igbo ọ ihe oge ụfọdụ nzu a na-abụrụ ihe mmerụ ahụ nye onye nwa maka ezu na maka na nzu ihe dị ọcha nke mbụ tụrụ ajụ dị nwanne nwoke ịzụ na onye nke a dị otu a ọ mmadụ na ọ otu ka o nwere ndị ọrụ ikwu ihe nke mbụ enwere chi dị na dị ka nzukọ olili si bụ ihe na-eji nke mgbe nne nna nna anyị ọnya bụ ihe ndị esi n'aka nna nna wee wetara anyị taata ọ bụrụ na ndị ụka n'ọdịbe ndị nke nzukọ otu a ka o si kweta ruo anyị aka nke mbụ na nzu a bụ otu nna nna anyị site n'aka nna nna anyị nke nọ ndị okenye nọ n'obi dị iche iche ndị okpokporo esi ebufute nzu a dịka iwe na abụ steeti o nwere ebe esi ebufute nzu a ebe ahụ esi ndị ndị okenye na ebe ahụ ụmụ ndị ọgwụ ọrụ ịhụ nzu ndị ahụ ọgwụ ọrụ ịhụ nzu ahụ ọrụ ndị okenye nọ n'ime na-ahụ nzu a kpụcha a bụ n'ime o wee dị ile ọ natara chi ka ọ bụ onye nye chi ha nyere ọ dị ka ndị ha nyere onyinye site na mmanụ na-ebufere na mmanụ ịga ya petrol otu a ka o si ọ bụ chi equal over there and not have any maintenance. Darling. Yeah. Mm. Mm. obodo na-akpọga asụsụ asụ dị iche iche eji arụ nka na ụzụ dịka n'ọkwa na nke a nke ndị oyibo ọ bụ ụlọ ka eji wee rụọ ya wee tinye ya ihe ọgbara ọfụrụ wee mee ya wee dịka oyibo wee bụrụ ndị oyibo nke mbụ na nzu na-eme ka afọ mmadụ jụọ oyi nwaanyị onye nkụwa n'isi nwaanyị na-enwe nsogbu n'afọ maọbụ onye afọ na-enye nsogbu maọbụ ụmụazị na-eme ka nwoke asị na ọ bụ nzu nke a na-echeta ya na ahụ ya na-ajụ oyi so nzu bụ nnukwu ọgwụ ka ọ bụ n'ala Igbo nzu kpọrọtara chi chukwu nyere ndị Igbo eji arụ dị iche iche ka ọ dị mma ndị Igbo n'ụwa niile nna anyị ezu mhm. eji mkpazi nke ọma na nkụzi na mgbaziri niile na-enye anyị ajụjụ mgbe bụrụ mgbe ị na-akọrọ anyị akụkọ nzu a nke metụtakarị ịmụ ọ nke esi bụ nzu nwaanyị ajụjụ m n'ebe ị nọ wee bụrụ maka na o doro m anya na ikpe kwesị ike na eji ya bụ nzu wee arụ ọrụ otu ajụjụ m wee bụrụ o nwere ndị eji nzu a wee rụrụ ọrụ ọrụ otu ma ọ bụ ọmụmaatụ ndị ịrụ ọrụ a kwudogolunu n'obodo anyị ka anyị were mata ma ụfọdụ ihe a na-eme ụmụ anyị ụmụaka anyị ma ọ bụ otu ahụ na-enyekwa ha nsogbu ahụ mara ma anyị aga ga-achipetere ya iwerekwa nzu nwaanyị a wee e kwụwa nke mbụ bụ na onye ahụ ada ya na-eje ndị aba na-akpọ ụlọọgwụ ịnene onwe ya ọrụ dina ihe gbasara nzuzu nke nwaanyị ka m gbalịsi ihe ka oge doo na anyị bụ ụmụ akwụkwọ nke mbụ bụ na nzu nke nwaanyị ụlọ nwa na oge gboo ụmụ agbọghọ na-enwe nsogbu dị iche iche oge ụfọdụ di anyị na-ahụ taata ịma na alụmdi na nwunye bụ njikọ nwoke na nwaanyị ha na-agbabụzi otu agha ndị gboo kwenyere na ọ bụrụ na nwaanyị mụchaa di na di ya mechara wee nwụọ n'aka nwere ihe jikọrọ ndị Igbo kwere na mmadụ na-abịa ụwa na nsi nkwenye ha ọ nkwenye na ka anyị kwenyere taata ọ na-aka ndị ojii nzu a nzu a ọrụ dị iche iche ọ ka na-akọta mba maka na-eje maka ọzọ nne na nna ya mana ọ ka ga-ere asị na ntị ya n'ihe a na-agụ ya ara ọkwa gị nwanne m nwoke arụziere unu maka adịghị dịka m nwee ike n'etiti unu na-adụ unu ọdụ unu n'ikpeazụ na-ejidesi aka ike n'ihe ọzọ ihe ndị ọzọ bụ ihe omenala Igbo nke a unu taa chọrọ ndị dịka ndị ntorobịa dịka unu unu nyere anyị aka na mkwagide ụmụ ihe niile a enyefere ndị okenye anyị nyefere anyị ka anyị awakwa akwa n'aka anyị maka na ọ bụrụ na ọ banye n'aka unu anyị olileanya ya bụ chineke na-echekwaba unu ichie ezuru nwanne m nwoke onye ọzọ ya bụ ụlọ ụnụ na ya nara ochichi ya kawa n'ibe n'egwu nna anyị ka ekene ekene ka anyị ebunye egwu maka nnukwu nkụzi a anyị amalụma na anyị nwebụ ụmụ ọhụrụ na-eje ụka ndị na-ebu baịbụl na ofu baịbụl ahụ na ofu ya n'ofu ekpere ahụ ka a na-ekpere anyị ekene maka onye ahụ nsogbu anyị na-enwe n'obodo anyị dị n'iche n'iche anyị fụ onye ji nzu n'aka anyị na-agba ọsọ anyị asị na na mmụọ mana ụmụ akwụkwọ ibe m anyị ebusikwa narasị gbasawasị ya ọbụla ozi ọma na onye jikwa nzu na-ekpe ekpere na onye bụ baịbụl na ha nche ahụ ofu n'ofu chukwu a ka a na-ahụ andịna anyanwụ onye bụ chi ya mụzụ n'aka ahụ emekwa ife ọjọọ maka na ome ife ọjọọ a na-ejide mana anyị nwa Baịbụl anyị ebuhe rụọ akwụkwọ ala gị niile dị iche iche ma na-ezi ozi ọma so anyị afụbọla anyị ekelekwala ọzọ kelekwa nwanne m nwoke onye nọdebere gbara anyị ume si anyị jide ka anyị ji daalụ nke bụ na ụmụ na-alụ tinye ya n'ọrụ dịka ọ na-edetuo ka o wenyere ụlọ aka maka ọdịnihu akadoko kuna mtu kuna mara naye na anasema akaniwa zile nende na hao ana maadu mume kuna nalo yetu gomia ule bia tinyeno bunguze ndi ichiche madumu nzuba na nini tano kuna lukaeba kuna lukaeba 그냥.